okezie ịwụ onye ọhụụ okezie ịwụ onye ọhụụ taa ijọ njọ nna m nna ibe a na-abụ olido nwoke achọọ ụmụazị ya kwuo one ịma ụmụazị ya na-akwụgasị n'ụzọ wee chekpọọ ya hukọp okezie iji ego hukọp ma ijenụ ndị na-akwụnye bọbụredị na ibe abụnụ na ịmago ndị na-ekonye na ntu ije ebe anyị gbazuo afịanụ ụka alụghụ ma karịa na ụmụazị nna ya okezie na ụmụazị ya na-ala onye mere ibe nke a aka ndị vileji ọba gara arụ hmm. okezibe nke adịrọ kefe ihe wee bụ na ekene ụdị a na ị na-alụ ndị be anyị onye na-ekede ikpe a isi ọ dịkwago mma na ekene ị na-akọ na efe a ga-abụ the last time ọ ga-eme ụdị ife na ọ mekwazie ya ọzọ rapụrụ ụlọ ebe a iche na ọ na-ana fri na nke ọ eme ma nke nwa na-eke ikpe asef na ekene ị na-akọ shit ọ bụ na ọnwa gị ka onye taa na ugbo na nwa anụ nwa na ebe a chegoro etu oke ziera gbaa dimkpa niile ịgbakwa ka ngwa ọrụ ya ga-adị ekwipment ya ekwipment ya ga-abụ ngwongwo ka o buru n'ekere obere nwa dị ona were na dis eji onye a na-ebubi ya ife ka ọ na-abụ onwe nwa isi ka anyị e nwere wee zuo ike ọ dịka isi n'elu briji river Niger mmanya na mmiri ị na-ajụ onwe nwa ọ dị arọ o wee uju niile a wee dị ya n'ugwu ọ okezie na ndị otu ya fanwa bụ the masterminders dara anyị ụmụazị na-egwu gwokọ na-eti na-eti gwokọ mana bịa ka ị na-esi wee na-eke ụdị ikpe na-asị e wee mekwa anya ọzọ efu nke ọma ebe ọ ga-apụ ọ ga-ejela anyị nga ọ ga-aba ime okezie ị ga-abala anyị ime okezie ị ga-aba ime iji ma nwoke iji onwere nke ịrapụ ma nwoke ma nwaanyị ndagwo ndagwo ha okezie onye mere ibe nka nsọ hmm, onye ka iyi ha okezie hmm. ụmụnna nekerenụ ọ bụ na ikirisie onyonyo a jee na setment na kọment sekshọn gwa anyị febụ uche onye amaana fri onye a ga-aba ime 20 years ama afọ ya ya n'ilo oivo deserve ngwa ka emesịa na debe igbo You're my third man. I go leave you. Put you chair, carry go make I feel like nothing will happen. If I go corrupt police, they come. I go do it. But now, young did will show you caution for the first one. For second one, if I catch you in this way again, I go naked you, tell you, carry you go around my village. Okay, so use the one I use by one.

ara gbogbo ne gbogbo abọ. ọmọ yọ aka akpẹ lu eleven ọwọ ha eleven dẹka gidi n'aka kan kú. eleven ta. o kò zi mọ yẹn yẹ o yóò zọ yẹn bifọ ọlẹ. o kò zi ayi na kọsọn ne bi.